AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị ọma ndị na-ege ntị unu abịakwala ọzọ n'ụbọchị nke taa arịọ m ka onye nwe anyị gọzie unu echi gara aga anyị lebere anya otu akwụkwọ nsọ si tụọrọ anyị aka ihe ndị anyị ga-eri na ihe ndị anyị na-aga eri n'ụbọchị nke taa ka anyị leba n'anya ụdị nri nke ụmụ Izrel nke mbụ na-eri ụmụ Izrel bụ ndị e nyere ikike ka ha riwe anụ ndị nke dị ọcha n'agbanyeghị nke a a gwara ha o e nyekwara ha ọbụladị ndụmọdụ si ha na ha erila ọbụladị nke bụnu abụba fat maọbụ ọbara lọd nke a ga-abụ ezigbota ihe ịrịba ama nye ọbụladị ọgbọ ha ndị na-abịa abịa n'ebe niile ha ga-anọ ihe ọbụla ha niile ga-eri na ha agaghị eri nke bụ abụba ma ọ bụ gịnị ọbara jee gụọ ihe dị n'akwụkwọ Levitikọs isi atọ amaokwu nke iri na asaa Levitikọs 3:17 abịa n'ihe nụ na agba ọhụrụ a gwara ndị Jentaịl sị ma ha wezụga onwe ha n'ihe gbasara n'ogene ọbara abstain from blood gụọ ihe e dere n'akwụkwọ ọlụ ndị ozi isi iri na ise amaokwu nke ohu Acts 15:20 ebe ahụ ka ị ga-ahụ ihe ndị a kedụkwana ụdịrị nri nke Chineke nyere ụmụ Israel jee gụọ ihe edere n'akwụkwọ Exodus chapta 16 Exodus isi nke iri na isii Chineke sịrị Moses aga m ezizatara gị achịcha nke ga-esi n'elu bịara gị nke a ga-abụ mmana nke a ga-enye ụmụ Izrel jegụ okwu nke anọ isi nke iri na isii Exodus 16:4 gụọkwa nke iri atọ na ise 35 mgbe Chineke duru ụmụ isrel pụọ n'Ijipt ọ bụ ihe masịrị ya inwe ike mee ka ha bie n'ala kenan ebe ha ga-enwe ezigboto ndụ ọbụnadị obi ụtọ na ahụike o wepụrụ ha ihe gbasara na anụ na ihe ha ga na-eri ọ bụrụ sị na ha nupụrụ chineke isi eziokwu ọ ga-abụ ihe ọjọọ nye ha ọtụtụ n'ime ha bụ ndị gere chineke ntị ma bie ogologo ndụ gịnị mere anya onwe anyị achọghị ibi ogologo ndụ n'ụbọchị taa ka anyị leba anya n'ihe gbasara Daniel ya na ndị enyi ya atọ bụ ndị ejikọso anyị ihe ịma atụ na akwụkwọ nsọ bụ ndị nke nwere nke a na-akpọ temperate healthful flesh free diet nke bụnụ mmadụ ijikọta onwe ya ọnụ nwee ezi obi hapụ iri anụ Daniel bụ onye nke rịọrọ na arịrịọ si ka enye ya ọbụladị abalị iri ka e were nwa ya n'ihe gbasara anụ mmadụ iri anụ lee ma ọ ga-adị ndụ lee ma ọ ga-anwụ anwụ mana mgbe abalị iri ndị a gachara eziokwu ha hụrụ na daniel bụ onye nke bịaranụ na-ele anya na-ebi ezi ndụ bụ ibu karịa nwee ihu gbasara gbasa karịa kedu ihe ndị a na-akụziri anyị ihe ndị a na-akụziri anyị bụ enwere ezigbota nri nke mmadụ ga na-eri mgbe ọbụla nke ga na-enyere ya aka ọ bụghị ihe niile bụ anụ anụ anụ ma anụ adịghị n'ofe ọtụtụ ndị mmadụ kparịa kparịa ha sị na ha agaghị eri ị jụọla onwe gị ajụjụ sị ọ bụ ya bụ otu ị kwesịrị iji na-ebi ndụ gụọ ihe dị n'akwụkwọ Daniel isi nke mbụ amaokwu nke asatọ ruo na nke uhu Daniel 1:8-20 gụọ ebe a niile mara ihe ebe a na-akọwara gị marakwana ihe gị onwe gị na-eme onwe gị kedu ihe gbasakwara nụnụ nri nke chineke nyere anyị n'ụbọchị nke taa sị ka anyị riwe kedu ihe gbasakwara anụ n'ụbọchị nke taa abịa n'ihe gbasara anụ ndụ nke mmadụ ọrịa dị iche iche nọ n'ime ụmụ anụmanụ na-eme nkarị kwa ụbọchị kwa ụbọchị lee n'ihe maatụ a na-anụ ihe anụ mouth cow disease nke si n'ala ndị ọcha na-abịa ọ bụ gịnị ka ọ nọ n'ụmụ anụmanụ ọtụtụ ndị mmadụ bụ ndị ọ na-adị ka ọ ga-abụ ihe ọbụla nọọsụ ala bekee bịarute ebe a ọ bụ bụ otu Chineke si ka ọ dị ịjụbeghị onwe gị ajụjụ si ọkwa mmadụ ibe gị na-echepụta echiche ma ihe ndị ahụ gị onwe gị eburu n'obi ihe ọbụla nọọsụ ebe ala bekee bịa ọbịa bụ nke ọma ọtụtụ ndị mmadụ a na-eri gịnị mere ọtụtụ ndị mmadụ anaghị ele anya n'obi lee ụdịrị mkpụrụ osisi na akwụkwọ nri nke Chineke nyere anyị were rie ihe ndị a na-enye mmadụ obiọma ị jụọla onwe gị ajụjụ sị gịnị mere ọtụtụ ndị nọ n'ime obodo ha anaghị atụ aka arịakwala ọbara mgbali elu arịakwala nke arịakwala nke ọ bụ n'ihi gịnị mmadụ inwe obi ozuzu ike ihe mmadụ nwere iju ya afọ nri nke ha na-eri mana gị onwe gị binu n'obodo mepere emepe kedu otu isi ebi ndụ ọ bụ taa ịrịaga malaria akụm echi ịrịaga typhoid nke bụnụ dede malaria nwanne echi ịrịaga hepatitis nke a ịrịaga nke a food poison nke a ị na-akwaju onwe gị ajụjụ sị ihe ndị a niile a na-etinyecha na komkom a na-akpọ kand foods ma nke eji kemịkalụ dị iche iche were chekpọọ ha chekwaa ha ịbịa gị buru kpụm gị kupe iriela ilobala n'ahụ gị ị nakwa onwe gị sị ihe ndị a niile o nwere mmetụta ọ na-emetụta m n'ahụ kemịkalụ ndị a o nwere ọrụ ha na-arụ n'ahụ m ọtụtụ bịa ha ga buru nke na-emebiela erie aṅụ ị jụọla onwe gị ajụjụ sịta ị na-enyere onwe gị aka ndị mmadụ na-aga zụrụ ọkụkọ na-anwụọla anwụọ gbuoro mmadụ ibe ha bupụta n'ahịa were ose konye ya n'ime were onion maọbụ alibasa konyecha ya ma n'olu gbanye ya ring ma n'ukwu were ihe na achọ uhie uhie hịọ ya eziokwu ọkụkọ adịrịzie ka a ga-asị bịa buru m anọ m na-eche gị ị na-ele ya mmanụ na-ata ya pampam n'ahụ ụfọdụ bịa ha ewere ego ha gaa zụrụ ọrịa na-eri ọtụtụ ọkụkọ ndị a nọọla n'ime mgbọmgbọ maọbụ showcase ebe ejotara ha ọtụtụ izu ụka ha ewere ọkụ eletrik bọb etinyere ha ọ na-ehu ha gị chee na ihe ndị ahụ dị mma ị ga bụrụ ịyawa ahụ gị he a na-eto gị big man a na-ele gị anya afọ a na-aza nwanne m nwoke nwanne m nwaanyị ị na-enyere onwe gị aka ị na-enyekwara onwe gị aka nyere onwe gị aka taa ọ bụghị ihe niile mmadụ hụrụ ka ọ na-etinye n'ọnụ ọtụtụ ndị mmadụ anwụọla n'ihi ihe ha ritere n'onwe ha ọtụtụ ndị mmadụ enweela ihe mmekpa ahụ n'ime ụkpụfụrụ eriri afọ obi ọ bụ gịnị gwom gwom gwom ihe ị ritara nyere onwe gị aka taa ekwela ka ihe a na-eri eri tụọrọ gị ụka ekwela ka ọtụtụ ndị mmadụ mee ka ịbanye n'ọnwa n'ihi gịnị bịa ka anyị gaa rịa pepe sup bịa ka anyị gaa taa bushmit bịa ka anyị gaa rie nke a ka anyị gaa rie nke ọzọ mgbe ị richara ihe ndị ahụ onye ọbụla zaa n'aha nna ya ya mere nyere onwe gị aka taa ekwela ka ndị mmadụ duhie gị ka ị rue ihe na-abụghị obi gị ndewonu enyi ọma m na-ege ntị ka anyị legharịa anya n'ime ụwa nke anyị nọ n'ime ya mara sị na onye riri nri ọma ga-enwe ahụ udo ga-enwe ogologo ndụ na ahụ isi ike ma ị were chọn tijuo n'ime ahụ gị ị ga-ahụ si na ị ga na-enwe ọrịa ị ga na-aga ụlọ ọgwụ kwamgbe kwamgbe ebe niile ga na-ara gị ahụ ime ahụ gị ọ ga na-eme ka onwe ihe na-agagharị gị n'isi onwe ihe na-agagharị gị n'ime ahụ onwe ihe na-agagharị gị n'ime akwara ị ga-aghọta onwe gị leenụ na ụmụ Izrel mgbe Chineke gwara ha ihe ha ga-eri ha riri ya ọ dịkwa ha mma n'ahụ mgbe ahụ ha na-aka nka ka nka ka maa nka eo kekwana ihe na-eme n'ụbọchị nke taa anyị nọ n'ime ya ihe anyị na-eri n'ọnụ anyị ọnụ a ka eji kee ụwa ka anyị rie ihe ga-adị mma n'ime ahụ anyị ọ bụrụ sị na ntutu isi gị na-eto ọfụma ya bụrụ na ọnụkpa ahụ gị ị na-ele ọnụkpa ahụ gị ya bụrụ na ọ dịrọ mma ya dịka ihe ọgara gị n'ihu ghaa gị n'ahụ niile were oche nọrọ ọdụ chebara ndụ gị echiche jụọ onwe gị ajụjụ kee ihe m na-eri kee ihe ị na-eri site na onye na-eri nri ọma ga-enwe ahụ udo ntutu isi ya ga-eru ọfụma ọnụkpa ahụ ya ga na-enwu enwu ọ bụ mezuru ude a na-ete n'ahụ ndị oke ọnụ mba irie ezigbo nri anyị na-ekwu okwu mkpụrụ osisi na akwụkwọ nri na akwụkwọ nri a ọ bụ nke ị ga-esi chefuo ya n'elu ọkụ tupu ịchịbara akwụkwọ nri n'ime ofe maọbụ ihe ọ bụla ị na-esi gị gbanyụọ ọkụ gị ka ị wee rite ihe ga-eme ahụ gị mma ọ bịa na mkpụrụ osisi ma ime ahụ gị ma elu ahụ gị ga-adị ọhụrụ obi ga na-atọ gị ụtọ ka m gwakwa gị ihe ọma ọzọ na onye na-eri mkpụrụ osisi na akwụkwọ nri ị ga na-eche echiche otu o kwesịrị mara na ndị ọkachamara nke ahụike sị na anyị bụ ihe anyị na-eri you are what you eat anyị ekelela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke ahụike nke taa betel uchenna adịele anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke nye gị mmamizu n'ihe niile nke ị na-eme n'aha jizọs amen abụ na-ezitela ọbahụ ebe mere ego ọchịchị iwe ha gbagagburugburu ọma nke alaeze n'akụkụ osimiri

Coco. na n'ime ndụ jehova nọnyere m anyị ekelela ndị seven Day Adventist Church ma asaa ndị nyere anya ọma nke taa anyị na-asị ka jehova nọnyere anya niile n'aha jizọs amen ugbu a ka anyị dere du mgbe anyị ga-anụ ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'olu onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ndị ọma ndị na-ege anyị ntị anyị na-ekele Chineke n'ihi ohere nke o nyekwara anyị ọzọ n'oge a tupu anyị agaa n'ihu n'ilenye anya n'ihe edere n'akwụkwọ nsọ ka anyị kpee ekpere ezi Chineke anyị nke na-adị ndụ ruo mgbe niile anyị na-arịọ gị ka ị bịa nọnyere anyị n'oge nke anyị ga-atụle okwu ole na ole nke sitere n'akwụkwọ nsọ gị mere anyị nke a n'aha Jizọs emen n'ụbọchị taa anyị ga-elenye anya n'isiokwu si ịdị n'usoro nke ụwa ịdị n'usoro nke ụwa ebe anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ bụ n'akwụkwọ jenesis isi atọ amaokwu nke mbụ rue na nke asaa jenesis isi atọ amaokwu nke mbụ rue na nke asaa mana ebe anyị ga-agụ ebe a bụ isi nke mbụ naanị gị onye na-ege anyị ntị gụọ nke gị bido na isi nke mbụ ruo na nke asaa ọ si otu a ma agwọ dị aghụghọ karịa anụ ọhịa ọbụla nke Jehova bụ Chineke mere ree o wee sị nwaanyị ahụ ọ ga-abụ n'ezie na Chineke sịrị unu erila mkpụrụ sitere na osisi ọbụla nke ubi a agbara ogige ka m gụgharịa ya ọzọ ma agwọ dị aghụghọ karịa anụ ọhịa ọbụla nke Jehova bụ Chineke mere ree o wee sị nwaanyị ahụ ọ ga-abụ n'ezie na Chineke sịrị unu erila mkpụrụ sitere na osisi ọbụla nke ubi agbara ogige dịka ihe ọgụgụ akwụkwọ nsọ a si dị anyị ga-ịhụ na mgbe Chineke kechara mmadụ tinye ha n'ime ogige Iden dịka akwụkwọ nsọ kpọrọ ya ubi agbara ogige ogige Iden bụ ogige ọma ma ọ bụ ubi ọma chineke kwọrọ aka rụọ ebe ọ dị n'etiti ụwa ụwa agwụghị n'ime iden kama iden bụ ubi chineke rụrụ tinye n'ime ụwa mgbe mmehie na-abatabeghị mmadụ na-arụ ọrụ n'ime iden na-eri mkpụrụ dị na ime iden ọrụ mmadụ na-arụ n'ime iden bụ ị na-edozi aka mkpụrụ osisi ndị a niile na-edozikọ ihe niile ka ha na-ama mma na mgbe niile n'ihi na ọ dịghị ihe na-anwụ anwụ n'iden ogologo afọ niile ma ọ bụ ogologo izu niile ma ọ bụ ogologo ụbọchị niile adam nọrọ n'ime iden rue mgbe mmehie batara ọ dịghị mgbochi ọhụrụ osisi kpọnwụrụ akpọnwụ ọ dịghịkwa mgbochi ọhụrụ ahịhịa nwụrụ anwụ ọ dịghịkwa mgbochi ọhụrụ anụ nwụrụ anwụ ma ọ bụ anụ ibe ya na-eri ọ dịghị ihe na-eweta ọnwụ mgbe mmehie abatabeghị n'ụwa n'otu ụbọchị dịka ihe niile si na-ama mma dịka akwụkwọ ndị ọzọ na-akọwakwa akwụkwọ nsọ mere ka anyị mara Chineke burula ụzọ gbaghara Iv na Adam ama si ha na lekwa nsogbu dị n'eluigwe na achụpụla ekwensụ na ọ na-agagharịkwa ka ha ghara ige ya ntị mana dịka ihe si dị n'ụbọchị a agwọ bụ ihe ekwensụ ji mere ngwa ngwaọrụ dịka anyị na-akpọ ya agwọ akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ bụ anụ chineke kere nke mara mma na ụdị ya niile o nweghị ntụpọ mgbe ekwensu ji baa n'ime ya ya ejesi nwaanyị ọ bụ ezie na chineke si unu erila mkpụrụ osisi n'ime ubi a gbara ogige ọ mara nne na ọ dị otu osisi chineke si ha erila mana ọ jụrụ ya chineke asị unu erila osisi niile ndị a dị n'ubi a gbara ogige nwaanyị si ya mba chineke asịghị anyị erila osisi niile ndị a kama ọ dị otu ọ sị anyị erila ka anyị mara ihe anyị na-eleba anya n'ime izu a nke bụ ịbụ ezi nwa chineke anyị hụrụ n'ụbọchị gara aga na ịbụ ezi nwa chineke gụnyekọrọ irube isi ruo mgbe ekwensu nupụrụ isi o sila ịnụpụ isi n'eluigwe bata n'ime ụwa chọọ ka ndị ụwa nupụkwa isi ugbu a ọ gwala nwaanyị si ya na chineke asị unu erila osisi nwaanyị si ya ee ọ bụghị ihe chineke kwuru kama ọ dị otu ya eje na otu a chineke si erila chineke burula ụzọ gwa ndị a na ha ga-anwụ anwụ mana o metụla osisi ya aka zi nwaanyị na ọ dịghị ọnwụ ha ga-anwụ mana n'eziokwu n'eziokwu ọ bụ ya ụgha n'ihi na ọ maara sị na nwaanyị ga-anwụ ma ọ bụ mmadụ ga-anwụ mgbe ha riri osisi a n'ihi na ya onwe ya Chineke akwadona ya ọnwụ n'ihi na ọ nupụrụ isi n'eluigwe nupụ isi n'ụzọ nchegharị niile nke e mere ka o rutere ya ọ na-achọzi onye ya na ya ga-anwụ ka ọnwụ ya anyị ga-eleba anya na gburugburu anyị n'ụbọchị taa ihe ekwensu mere na Eden ọ bụghị ihe anaghị eme eme n'ụbọchị taa anyị na-ahụ ọ dị mgbe mmadụ na ibe ya ga-enwe esemokwu maọbụ ngọherịta nwoke maọbụ nwaanyị ya na nwaanyị ibe ya nwere nghọherita ga-ahapụ nwoke maọbụ nwaanyị a ya na ya nwere nghọherita gaa n'ebe ụmụaka nwoke ahụ nọ maọbụ gaa n'ebe di nwaanyị ahụ nọ maọbụ hapụ nne na nna onye mere ya ihe gakwuru onye ọzọ imesi ya okwu mgbe anyị na-ahụ ihe ndị a o bidoro n'aka ekwensu ndị bekee na-akpọ ya displacement abịakwa n'ịsụgharị ya n'asụsụ Igbo ọ pụtara mmadụ ịga ime onye ọzọ ihe na-enweghị ihe onye ahụ emere ihe mere ihe a ka ekwensu mere ekwensu were iwe ịnụpụ isi ya n'eluigwe na ọdịnihu ya nke na-enweghịzikwa isi bịa wekwasị mmadụ n'ihi na oge a na-ekwu okwu ya mmadụ na Chineke ka dị n'udo Aha enweghị nsogbu ọbụla ha na-agakọ ụkwụ na ụkwụ dịka akwụkwọ nsọ mekwara ka anyị mara sị na chineke na-abịakute mmadụ na mgbede ya na ya akparị ka ọ kwuo okwu ihu na ihu ọ dịghịzi ekwensu mma ya bịa mee ka mmadụ mmehie mgbe o mere ka mmadụ mmehie obi dị ya mma n'ihi na o tinyela ọgba n'ime ụwa n'ihi na o ọgba n'ime ụwa anụmanụ bido na-anwụ mmadụ bido na-anwụ osisi bido na-anwụ ihe niile adịghịzikwa n'udo ihe gbasara ọnwụ abụghị ihe a ga-akọrọ mmadụ akụkọ n'ụbọchị taa anyị na-ahụ akụkọ niile gbasara ọnwụ n'ụzọ niile dị iche iche ọ bụrụ na o metụtabeghị site na ụkpụrụ nne gị na nna gị n'ihi na ọ dị ndị nne ha ka dị ndụ nna ha dị ndụ ụmụ nwanne ha niile dị ka esi mụọ ha n'usoro ka dị mana ọ dị ndị nne ha anọghị ọ dị ndị nna ha anọghị ọ bụrụkwa na nne gị na nna gị na ugbu a ụmụ nwanne gị nọ dị nne nne gị nwere ike ọ gaghị nọ ma ọ bụ nna nna gị ile anya n'okpuru unu ọ ga-adịrịrị onye nwụrụ na ya tupu afọ na-aga ma mmadụ anwụghị n'ezinụlọ unu mmadụ ga-anwụ n'obodo unu ma mmadụ ga-anwụ n'ụlọ akwụkwọ unu ma ọ ga ịhụ ebe mmadụ nwụrụ n'ime ụwa ihe a bụ nsogbu nke nnupụ isi butere n'ụbọchị taa anyị anụ na otu ụwa si na-aga n'ihu otu ọgbaghara si bata n'ụwa ọ bụ arịrịọ anyị ka Chineke nyere anyị aka imeri ọgbaghara nke batara n'ụwa ka anyị hụdata isi e ma kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi okwu gị nke imere ka anyị nụ n'ụbọchị taa nyere anyị aka ebe ọ bụ na ọgba abatala n'ime ụwa ka anyị nwee izu nke iso ụzọ nke ziri ezi ghara ịbụ otu ndị ga-enwe nsogbu n'ime ọgba aghara kama ka anyị bụrụ ndị ga-enwe mmeri n'aha Jizọs emen onye ọma m na-ege ntị ka m rịọ gị n'ụbọchị taa biko enupụla isi n'ihe Chineke si ka anyị mee ekwensu na-agagharị ịhụ ndị ọ ga-akpọba n'ime otu ya mgbe Chineke ga-abịa bịa imebi ụwa a ga-ekwazie mmakwara arịrịọ ka m na-arịọ gị otu anyị na-ege ozi ọma na-erute gị ntị n'olu nwanne anyị nwoke onye mgbasa ozi chukwu na-enye arụkwe ana m arịọ gị si enupụla isi n'ihe ọ bụla Chineke si ka anyị mee ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na agbagojugị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a arigiria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com kọrọ na anyị n'ekwentị na nọmba nke a 070 63 637224 070 63637224 chekụtakwa itinye adreesị nke a awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo